ebee ka ị nọ gịnị ka ị na-eme gịnị ka ị na-aṅụ gịnị ka ị na-eche gịnị ka ị na-eche gịnị ka ị chere gịnị ka ị kwuru gịnị ka o kwuru ị ṅụọla ọgwụ gị aṅụọla m ya aṅụla ya ọsọ ọsọ biko bịa ọsọ ọsọ anyị ga-eme leti anyị emeela leeti. ike gwụrụ m achọrọ m izu ike o jeela ijeela ahịa ịlọla ọhụrụ ha amaghị m kọwaa ihe ị hụrụ kwuo ihe ị hụrụ tinye nnu na ose etinyela nnukwu tinye obere tinye ntakịrị ahụrụ m gị n'anya Biko nyere m aka bulie oche zaa okpuru ya lee ya n'okpuru oche weta nke ọzọ ụbọchị taa dị mma ụbọchị taa mara mma taa maka anwụ na-acha mmiri na-ezo ọ maka oyi na-atụ mmiri na-akpado izo ka anyị gbaa ọsọ mmiri na-abịa ọjọka otoka ọtọka ana m akwado ịpụ ana m akwado ije njem chiejiela ọchịchịrị abịala egwu na-atụ m kwuo okwu kwụsị ike ọ bịara nso nso a ọ nọ nso ọ dị nso anyị ga-ahapụ na elekere iri chere anyị oge ezugo anyị emechaala, anyị emesigo ọ bụghị egwuregwu